onye nwe gozie gị gị bụ nwanne m gị bụ nwanne m gị bụ onye na-ege ntị ugbu a na igwe okwu gị ana m asị chineke mụ leta gị anya n'ọnọdụ ịnọ n'ime onye nwe anyị dukwa gị onye nwe anyị nọnyere gị anyị na-ekele gị n'ụbọchị taa na ifi obiọma na Life anyị na-asị ka udo chineke chiachie na ndụ gị ndị a bụ ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ cheta nke ọma na abụ nwanne gị nwoke ụkọchukwu francis chinosebo ana m asị ka chineke anyị mere gị ihe ọma n'ụbọchị taa n'ụbọchị taa anyị dịka ịnenye anya na ike nke dị n'ime nrubeisi ike nrubeisi bụ nnọọ isiokwu anyị n'ụbọchị taa mana chọrọ nke ị mara n'ezie ịmatago na nwa nke chineke kwesịrị ka o nwee mmụọ nrube isi mmụọ mwetu onwe na mweda ala n'ime ndụ ya anyị bịa n'ihe gbasara nrube isi ọ bụ nnọọ ihe dị ọkpụrụkpụ bụ nke kere onwe ụzọ na abụọ enwere m nrube isi nke bụ mmadụ imegbu onwe ya nwee nnọọ nrube isi nke bụ mmadụ ikwudosi ike nrube isi nke mmadụ imegbu onwe ya bụ mmadụ iji nrube isi wee bụrụ onye a na-eme ka onye na-amasịrị ife onye emekwa ka onye na-amasịrị ihe ma na-anara ya ihe dịrị ya oke na uri oge si nweta ọ gaghị enweta ya a na anarị anya mana ọ gaghị ekwu okwu n'ime ya mana nrube isi nke nke guzosiri ike nke kwesịrị ekwesị nrube isi nke anwe bụ nrube isi nke mmadụ ga na-ewetu onwe ya ana ma ọ maara na ihe a bụ ihe ruru ya nụ mara na ihe anụnwa bụ ihe dịrị ya nke ọ ga-eme o kwesịrị ekwesị na nwa nke chineke ga na-enwe n'ụdị nrube isi a ee o kwesịrị ekwesị na nwa nke chineke ga na-enwe nrube isi nke anwa bụ nke kwesịrị ekwesị bụ nke ịmara na ihe a bụ ihe dịrị gị ihe a bụ ihe kwesịrị ekwesị n'ime ndụ gị ime anya nrube isi nke niile erube nrube isi anwa maka ihi na ị na-asọpụrụ kraịst rube isi nke nke bụ na ịmaara ihe bụ ọkanaọlụ gị mana iji maka iyi ọnwụ Kraịst nwụrụ n'elu ebe wee na-aga n'iru iyi ime ka onye ọbụla mara n'ezie ihe bụ n'ime Jizọs Kraịst anyị ga-elenye anya n'ime okwu Chineke anyị ga-elenye anya n'akwụkwọ Genesis chapter 13 anyị ga-amalite na okwu nke mbụ wee na nke iri na ịsatọ. jenesis isi nke iri na ịtọ amaokwu nke mbụ wee luo na nke asatọ nke iri na ịsatọ abraham wee siri ijipt rigo ya onwe ya na nwunye ya na ihe niile o nwere na lot tinyere ya ruo negeb abraham bụkwa ọgaranya nke ukwuu na anụ ụlọ na ọlaọcha na ọlaedo o si na Negev jee na mbuli ije ya wee ruo Betel ruo ebe ahụ ebe ụlọ ikwu ya dịrị site na mmalite n'etiti Betel na Ai ruo ọnọdụ nke ebe ịchụ aja ahụ nke o meriri n'ebe ahụ na mbụ Ebram wee kpọkụọ aha Jehova n'ebe ahụ ọzọkwa Lot onye ya na Ebram na-ayịkọ jee o nwere igwe ewu na atụrụ na igwe ehi na ụlọ ikwu ala ahụ anagideghị ya anagideghị ha ibikọ n'otu n'ihi na akụ ha riri nne ha apụghịkwa ibikọ n'otu ihe okwu wee dị n'etiti ndị ọzụzụ anụ ụlọ ebram na ndị ọzụzụ anụ ụlọ lot ndị kerian na ndị perizit na-ebikwa n'ala ahụ mgbe ahụ ebram wee sị lọt biko ka ise okwu ghara ịdị n'etiti mụ na gị na n'etiti ndị ọzụzụ anụ ụlọ nke m na ndị ọzụzụ anụ ụlọ nke gị n'ihi na nwanne ka anyị bụ ala nke a niile ọ dịghị n'iru gị biko kewapụ onwe gị na-arụ m ọ bụrụ na ọ bụrụ aka ekpe m ga-ejekwa aka nri ma ọ bụrụ aka nri m ga-ejekwa n'aka ekpe lọt wee welie anya ya abụọ hụ gburugburu ala niile nke jọdan na ala ahụ niile bụ ala mmiri na-ede nke ọma tutu jehova ebibie sodom na gomora dịka ubi jehova a gbara ogige dịka ala ijipt mgbe ọ na-eje zua lọt wee rọpụtara onwe ya gburugburu ala niile nke jọdan lọt wee bulie ije ije n'iru anyanwụ ha wee kewapụ onwe ha otu wee kewapụ onwe ha otu na-arụ nwanne ya abram biri n'ala nke Kirian Kinian ma Lot biri na obodo nke gburugburu ala ahụ rọpụ ụlọ ikwu ya jee ruo eh, Sodom ma ndị sodom bụ ndị ọjọọ na ndị mmehie megide jehova nke ukwuu ma jehova sịrị ebram mgbe lọtụ kewapụsịrị onwe ya n'ebe ọ nọ biko welie anya gị abụọ si na ọnọdụ a ebe gị onwe gị nọ lee anya n'ugwu na na ndịda n'iru anyanwụ na na ọdịda anyanwụ n'ihi na ala nke a niile nke gị onwe gị na-ahụ anya gị ka m na-enye ya nyekwa mkpụrụ gị ruo mgbe ebighị ebi 16 m ga-emekwa ka mkpụrụ gị dị ka aja nke nke ala ya bụ na ọ bụrụ ndị m ga-emekwa ka mkpụrụ gị dị ka aja nke ala ya bụ na ọ bụrụ na mmadụ pụrụ ịgụta aja nke ala agaghị a ga-agụtakwa mkpụrụ gị bilie jegharịa n'ala nke nọ n'ogologo ya na n'obodo na na obosara ya n'ihi na gị ka m ga-enye ya Abraham wee rọpụ ụlọ ikwu ya bịa biri n'etiti osisi terebint nke nke membre nke dị n'ime hebron o weruo jehova ebe ịchụ aja na n'ebe n'ebe ahụ dịka ebe anyị gụworo kọwara anyị ọ na-akọwara anyị nrube isi nke abraham nwere n'ebe chineke anyị nọ nrube isi a mere na abraham enwere anya ukwu nrube isi a mere na abraham bụ onye guzosiri ike n'ime chineke anyị nrube isi a mere na abraham bụ onye gbara onwe ya ume n'ijere chineke ozi n'ime ndụ ya anyị letara anya n'ime ebe a wee fụ na onye nwanne nwoke bụ lọt bụ onye na-eme ihe n'anụ arụ o lele obodo anwa bụ jọdan anya wee na-afụta n'ime obodo anwa na ihe niile zuru oke n'ime mana ọ nere anya nke ime mmụọ ka ọ fụta otu mmehie na mmeri si wee dị na from jọdan wee gaa n'ebe mpaghara nke sodom emesịrị wee chọpụta na ndị anụnwa ndị na-eme arụ na-eme mpụ onye ọbụla nke gbara n'oke nke na-ajụ onye gbara n'oke ọ ga na-anata ọtụtụ ihe n'ime nke ndị ajọ onye anwa ya mere na n'ime ndị ụlọtụ na ezinụlọ ya na ha ketara oke n'ime ndị a gbara okirikiri mana ihe anyị na-akọwa n'aba anụnwa bụ n'ezie ike nke mmadụ iwetu onwe ya ala onye nwe anyị kọwara Ebram wee sịa na mpaghara niile a bụ ala nke ya na ya ga-enyekwa ya ọtụtụ ihe zuru oke ọsịa ya na anya n'obodo a ya lekwa anya na na ọ gaghị agụta ihe dị n'obodo ọnụ ya cheta aja dị n'ala ọ ga nya gụọ anya ọnụ ọ wee sị na ya agaghị agụ nwunye ọnụ na ya ga-emie ka mpaghara ya ihe niile si n'ebe ọ nọ wepụta wee dị ka aja dị n'ala anyị lee anya ịfụ na ọ bụ maka ihi na o rubere Chineke isi mana chineke ji wee kwe nye dị otu a ma ihe ndị anyị na okwere mkpa n'ime ndụ ya ihe anyị na-akọwa n'ezie wee bụrụ na n'ime ndụ anyị kedu ka anyị si erubere chineke anyị isi ka anyị wee nweta oke n'ime ya bụ chineke anyị ọ bụ na nrube isi adị n'ime ndụ anyị na chineke ọ bụ na nsọpụrụ adị n'ime ndụ anyị n'ebe chineke nọ onye nwe anyị ga-aga njem igosi ịdị mma ya n'ime ndụ anyị ihe a na-akpọ mmadụ izu oke n'ime chineke bụ mmadụ inwe nrube isi n'ime ya bụ chineke mmadụ inwe nghọta n'ime chineke nrube isi a bụ ihe mere nụ na chineke gosiri ịfụnanya n'ime ndụ ebram ọ bụrụ na ị nwere nrube isi n'ime chineke ị gaghị ewere onwe gị tinye n'ihe ọzọ bụ chi nke anụ arụ maọbụ chi nke ụwa onye nwere nrube isi agaghị enwe nya bụ mkparamasị nye mmadụ ibie bụ nwee mkpọrọmasị nye ikwu na ibe ya maọbụ ndị enyi ya ị ga-enwe ihe a na-akpọ ịfụnanya nke zuru oke nke a na-akpọ agape love n'ọnụ oyibo akwụkwọ nsọ na-eme ka anyị ghọta na onye ọbụla bụ onye na-erube isi n'ime chineke ị gaghị abụ onye anwa ga-ewere onwe gị wee tinye n'ihe nke ọ gbasara m ọ gbasara m n'ihe nke anụ arụ ị ga-abụ onye aga na-aga n'iru ịchụso ihe nke kraịst mgbe niile n'ime ndụ gị ị ga abụkwa onye anwa ga na-aga ịkpagbu ma ọ imegbu mmadụ ihe ndị a ga-abụ ihe ga si na ndụ gị wee pụọ ị gaghị abụ onye ga na-achọ sọsọ ihe onwe ya ị gaghị abụ onye ga-abụ na ihe niile bụ sọsọ nke gị ị ga-adị ihe a na-akpọ gridi ị ga-abụ onye anwa nke ga-eguzosi ike n'ime onye nwe abụ Kraịst mgbe niile onye abụ ndụ afro n'ime ndụ Ebram ị gaghị abụ onye ahụ ga-abụ mgbe niile ị na-azọkasị ihe nzọkasị ịzọ nke a ịzọ nke a e, e, oge niile inwe anya ukwu na-achọ nke onye ị ga-anara ya anyị na-asị gị n'ezie ị kwesịrị ka ị bụrụ onye anwa gana na-ebi ndụ nsọ ndụ a ga na-afụta ịdị nsọ nke chineke ndụ ga na-ewezụga ihe nke anụ arụ mgbe niile n'ime ndụ gị ndụ onwe ga-abụ ndụ ga osisi ike n'ikikere nke jizọs kraịst ndụ ga-amịkpu onwe ya n'ime ọbara nke onye nwe bụ jizọs kraịst anyị na-agazi n'iru mana ana m asị gị nwanne m ọ bụrụ na okwu a nke e gwara anyị n'ụbọchị taa na o metụtara gị ị nwekwara ohere ịkwado ozi a nke a na-ezi n'ikuku gị ikpekpe nkwere ohere inyere anyị aka ma ọ bụ si ka isonyere anyị n'ihe niile anyị na-eme ihe na iji wee kwado anyị chineke gị ga-agọzi gị anyị chọkwarịrị n'ezie dị ka ị na-anụ ọnụ a ọ bụrụ na ị nwere ajụjụ ma ọ bụ na ị nwere ihe nke ị chọrọ ka e gị ihe ị chọrọ ka e nyere gị aka n'ime anyị na-ayọ gị nwanne anyị biko gaa n'iru detara anyị akwụkwọ na Calvary Land Baptist Church PO 43 isi ngwụmkpọ ụnụ Idemili Local Government Area Anambra steeti Nigeria ma ọ aka na fon 08056179885 ma ọ kpaa aka na email chuno at yahoo dot com onye nwe anyị ga-agosi gị mgbe ị na-eme nke otu a n'aha jizọs kraịst bụ enwe anyị amen